ya yang mana bila kaila na ya laru na ah. mana bi bi kompa pun pun aku pernah kaya kerawan nasi pun pun orang pandu buah pun no dalam anu ini ya orang mandu sih orang pun bui kenoja Oh ya tuh baru lagi jemeka, nama negara itu ibu isinanya mau foto kara yuce, makan di mana dia mau gue dekam, nah ulor wa ibu epis, nah nah hande mana hana ulor no posita, saya jemunya no baik, karena orang nasional jadi no kunuci. na onye asị ya jide ka o ji ọmara na nke ọ na-eme dị mma ọ bụrụ na ụlọ apụtaghị anya agaghị apụ bụrụkwazịa na ụlọ anọghị apc ọnọzi eme gịnị ndị nlekọrịta anya ụlọ ebe ahụ ụnụ nọ bụ ụmụ agbọghọ abụọ mara mma ndị eji atụgasị nwoke nga okwu nwoke ndị ngozi n'etiti ụmụ igboro onye afọ ya bụ fumi onye na-esote ya bụ peace na james biko kaba na ahụ ka ha ọfụma enwerebụ ezigbote ohere a nabata ezigbote onye dị m n'oge m fụrụ n'ụgbọelu m mgbe ọ na-abanye mana achọrọ m ka m kelee ya ọ bụrụ na ndị mmadụ nọchigasịrị ụzọ ọ bụrụ na ọ bụghị maka ihe ọ kụziri m mgbe m na-eje skuul ụlọ akwụkwọ nwere ike agaghị m abụ onye na-akwụ ụgbọelu n'ụbọchị taa onye m na-ekwu maka ya bụ a Bishop Eze Okafor. Ọ bụ rektọ m mgbe m na-agụ sekọndịrị skuul m na-achọ ka nchie fada mana ọ dị ka ihe nke ụwa ka wee tọwa m ụtọ chọwazie vokeshọn m elsewhere. Your Lordship, you're highly welcome on board my flight today. It's one of those your stubborn sons when you were in Abu Seminary. I'm glad to fly you. I'm glad to fly you today. Distinguished ladies and gentlemen, we are